ndị be anyị ka anyị neba anya n'ihe gbasara cheating in relationships ife izi na-akpata cheating in relationships bụ anga ya bụ iwe bụ mebi na nwanyị chọpụtara na di ya na-echiti on iwe wee wewe nwanyị iwe ahụ na-ewe nwanyị ya bịazi bịa mezie nwanyị ka o bido chebezie ihe ọ ya eme nwoke ka o wutekwe nwoke ka nwoke fili kwe ife ile oge ya ọ bụ nwoke kpasuru ya bụ nwaanyị iwe ọ bụrụkwazie na ọ bụ na nwoke chọpụtalụ na nwaanyị na-echi iti on him ofufe ahụ obi a na-agbụwa nwoke ahụ ọ na-afụtazi onwe ya ọ na ozu ozi ezu dịka nwoke ọ chọba ụzọ ọ ga-esi wee megwuru nwunye ya ife omelie ma ọ bụkwa na enyi ya nwaanyị ife omelie ụzọ ahụ ọ ga-esizi were mekwuru ọnya ahụ bụzi imezi a revenge out of anger so ọkụ ya nwa na-akpata ụmụ ihe chitin nwa in a relationship ife ọzọ na-akpata chitin in a relationship bụ ife anyị akpọ falling out of love ya bụ oge ịfụbara e onwe gị azị oge unu malite ya bụ relationship na nwoke na-akpọ gị na fon maybe 5 times in a day emesizi nwoke amalitezie kpọba gị 3 times in a day mesịa ọkpọba gị 2 times mesịa ọkpọba gị once in a day o mesịa ọ bụzia na ha akpọzi gị cha cha in a day nọọ oge iji wee kpọọ ya before wee pik call sometimes ịkpọọ onye pik call ya bụ ihe na-eme nke nwaanyị ọbịbịa jube onwe ya na ọ dịka na onye enweghọzi mmasị n'ebe nnọ ihe ọzọ ya ebe bụ nwaanyị ebido sọspekt bazia na nwoke enwego onye ọzọ ọ fụrụ n'anya karịa ya nwa bụ nwaanyị ihe nwaanyị ya emezi bụ ịgbaba mbọ chọba onye ọ ya adabara ya na ya ka o nwee ike fụkwa onye ọzọ ya na ya ya n'ayị ọ bụrụ na nwoke reduzuo ịfụnanya ya ọwụwụ nwoke nwee n'ebe nwaanyị nọ o mee nwaanyị o mee gịnị ọgbọba n'ilo and sometimes ọ bụrụkwa na nwoke eburugo ụzọ wee gbọba n'ilo oge ịfụnanya o nwee n'ebe nwaanyị nọ bidozie bie gịnị gbadaba agbada ofu ife anyị na-ekwu n'ebe nwoke nọ na-emekwa n'ebe nwaanyị nọ ọ bụrụ na nwaanyị ahụgide nwoke n'anya ọ nọgide obidozie complain be unnecessarily ọ ya emekwa nwoke ọfụtaba ya na nwaanyị afọlụbago out of love na ọ nọghọzi n'ịfụnanya again in that relationship o mee nke nwaanyị ọ bịa chọba onye ọzọ ya na ya ya na-afụkwa n'ilo dịka onye ọ ya afụta as enyi ya nwoke ume nke nwoke ojekwe chọrọ onye ọzọ ha na-abụ ya na-eme iti as enyi nwoke na enyi nwaanyị ife ọzọ na-ebute cheating in relationship bụ ife anyị akpọ commitment issues ya bụ commitment issues bụ lesie na oge unu bido na-atọ ọfụ enwe commitment onye ọbụla amara ibie onye ọbụla na-atọ ibie ụtọ onye afụghị ibie ọ dị ya ka enwe ihe ọ na-erofu ma enwe ihe kọrịa na-alụ mana oge e emesịziri o wee bụzie na enweziri dis commitment issues ihe nwere ike ịkpata ya bụ commitment issues bụ ọ bụ na onye ahụ enwezi interest na ya bụ relationship ọ ya nwa nwee ike ịkọs commitment issues na onwezi interest ihe ị na-eme aha amasịzi ya weda ịbụ nwoke ọ nwaanyị ihe ọzọ nwere ike ibute ya bụ na nke nwoke ma nke nwaanyị chọziri onye ọ ga-enwe n'ilo ya bụ from ikwu helo helo hi helo hi ebidozie tọba atọbazie ahụ ịfụ na o nwere ike nwoke afụzie nwaanyị ọzọ outside ma nwaanyị afụ nwoke ọzọ outside ya na onye ahụ atọkudozie from there a na nsogbu na ya bụ commitment issues ihe ọzọ bụ ihe nwoke na-agbalụ n'iro ma ihe nwaanyị na-agbalụ n'iro bụ na ọ chọzi ya bụ relationship ọ chọrọ ụzọ a na-abaghị esi wee gbasasịa na ya bụ relationship ife ọzọ na-ebute cheating in relationship bụ unmet needs unmet needs si bụ ife nwoke chọrọ nwaanyị ahụ enye ya ma ọ bụ ife nwaanyị chọrọ nwoke ahụ enye ya ọ ya nwa na-ebutekwa ya bụ nsogbu in relationship kedu ife anyị na-ekwu maka ya mebi na di gị bụ onye na-alaiki sex gụnwa bụ nwaanyị ha alaiki sex and because na di gị na-alaiki sex ha enye ya sex ka o si wee masị ya o jee n'ilo jee chọba onye ya enye ya ya bụ sex ka o wee dị satisfied so ọ bụzie na o jibezie na iro chọwazie onye ya enyi ya bụ sens ịfụ na atenshọn ọ na-enye gụnwa bụ nwaanyị ya reduz ọ bụrụ na gụnwa bụ nwaanyị nwee high libido na ị na-alaiki sens ọfụma ịfụ na nwoke gị na ya na-eme ife aha alaiki sens ọ bụghị onye seks mebi ihe ọ na-alaiki bụ ọnwa mmanya orie nri njakịrị so ịfụ na gụnwa like sex anyị adị comfortable in that relationship so ife gụnwa bụ nwaanyị ya emezi bụ ya efuzie nwaanyị jezie gbawazie n'ilo chọba nwoke ọzọ ya na ya ya na-akụ gị na ya nọrọkwa ebe ahụ ọ bụrụ na ọjọọsụ ụbọchị unu need sex o nwere ike nwoke after a minute two minutes nwoke akọmụọ ọ na-ewute nwaanyị ya nwa bụ nwaanyị jebezie na ka ọ chọta onye ya enyi ya da satisfaction o ife ọzọ na-ebute chitin in relationship bụ ife gbasara wanting variety gịnị bụ this wanting variety ebe ahụ ka nwoke ya emepe ọnụ sị na ọ ka mma nwoke ị na-eri sọsọ ofe egusi oge niile na ọ na-adị mma nwoke rie ofe egusi ojekwe rie ofe onugbu rie ofe ọgbọnọ oidfa nwaanyị nwekwe the statement as well so ọ ya nwa bụ wanting varieties afọ ịfụ na nwoke enwe nwaanyị n'ụlọ ya na ya bi dịka di na nwunye ma ya na ya na-ayị dịka enyi nwoke na enyi nwaanyị mana ọ na-afụta ya azụ na onye ezughori ya to no ị na-ete anoda another so that style nwaanyị enyeghị ka o nwee ike nweta ya outside ma ọ bụrụ na o ha the sexual gratification from this woman ya na ya na-eme ife ka o nwee ike nweta ya from another person outside one ka ọ dịkwa na nwanyị ihe na-eme na nwoke na-eme na nwanyị ife a na-ekwuzi bụ kedu level nke ọbụla ji eme